akwụkwọ ozi nke pọl onye ozi degara ndị kọlọsi ndị kọlọsi isi nke mbụ pọl onye ozi nke kraịst jizọs site n'ọchịchọ chineke na timoti nwanne anyị na-edegara ndị nọ na kọlọsi akwụkwọ bụ ụmụnna anyị n'ime kraịst ndị dị nsọ kwekwara ekwe amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị pụta anyị na-ekele chineke bụ nna nke onye nwe anyị jizọs kraịst na-ekpe ekpere banyere unu mgbe niile ebe anyị nụrụ okwu banyere okwukwe nke unu kwere na kraịst jizọs na ịhụnanya unu ji hụ ndị nsọ niile n'ihi olileanya ahụ nke edebeworo unu n'eluigwe nke unu nụrụ ihe banyere ya na mbụ n'okwu nke eziokwu nke oziọma nke bịaruru unu dịka ọ na-amịjukwa mkpụrụ n'ụwa niile na-abakwa ụba dịka ọ na-emekwa n'etiti unu site n'ụbọchị unu nụrụ ma zukwa amara Chineke n'eziokwu dịka unu mụtara n'ọnụ Epafras oru ibe anyị onye anyị hụrụ n'anya onye bụ onye kwesịrị ntụkwasị obi ijere Kraịst ozi n'ọnọdụ anyị onye gosikwara anyị ịhụnanya unu n'ime mmụọ nsọ n'ihi nke a ya onwe anyị kwa site n'ụbọchị anyị nụrụ ya anyị ewepụghị aka n'ikpe ekpere na ịrịọ arịrịọ n'ihi unu ka e wee mee ka unu jupụta na mmazụ nke ihe ọ na-achọ n'ime amamihe na nghọta niile nke mmụọ nsọ ka unu jegharịa n'ụzọ kwesịrị onye nwe anyị ime otu ọ ga-atọ ya ụtọ n'ụzọ niile na-amị mkpụrụ n'ezi ọlụ niile ọ bụla, na-abakwa ụba n'ime mmazụ nke Chineke ebe a na-eme ka unu dị ike n'ime ike niile dịka ike nke ebube ya si dị rue ntachi obi na ogologo ntachi obi niile ya na ọṅụ na-ekele nna anyị onye mere ka anyị ruo iketa oke anyị n'ihe nketa ndị nsọ na ìhè onye dọpụtara anyị n'ike nke ọchịchịrị wee webiga anyị n'ala eze nke ọkpara nke ịhụnanya ya onye anyị nwere mgbapụta anyị n'ime ya bụ mgbaghara mmehie niile anyị onye bụ onyinyo nke Chineke ahụ nke a na-apụghị ịhụ anya bụrụkwa onye buru ụzọ mụ n'ihe niile e kere eke n'ihi na n'ime ya ka ekere ihe niile nke dị n'ime eluigwe na nke dị n'elu ụwa ihe a pụrụ ịhụ anya na ihe a na-apụghị ịhụ anya ma ọ bụ oche eze ma ọ bụ ịbụ ndị nwe mmadụ ma ọ bụ ịbụ ndị isi ma ọ bụ ịchị isi esitewo n'aka ya ka ihe niile ekewekwara ya ihe niile ya onwe ya bụkwa ihe niile ụzọ ọ bụkwa n'ime ya ka ihe niile na-eguzokọ n'otu ya onwe ya bụkwa isi arụ nke bụ nzukọ ya ebe ọ bụ onye mmalite onye buru ụzọ mụ site na ndị nwụrụ anwụ ka e wee mee ka ya onwe ya bụrụ onye mbụ n'ihe niile n'ihi na ọ bụrụ ihe dị nna ya ezi mma ka ozuzu niile bigide n'ime ya ka o wee sitekwa n'aka ya mee ka ya onwe ya na ihe niile dị n'otu ebe o sitesịrị n'ọbara nke obe ya mee ka ya onwe ya na mmadụ dị n'udo site n'aka ya ka m kwuru ma ọ bụ ihe dị n'elu ụwa ma ọ bụ ihe dị n'elu igwe unu onwe unu kwa ọ bụ ezie na emereri unu ka unu bụrụ ndị ala ọzọ n'oge gara aga bụrụkwa ndị iro n'echiche uche unu n'ime ajọ ọrụ niile unu ma ugbu a ka o mere ka unu na ya dị n'otu n'ime arụ nke anụ arụ ya site n'ọnwụ ya iche unu n'iru ya dịka ndị dị nsọ ndị a na-apụghịkwa ịta ụta ndị a na-apụghịkwa ibu ebubo ma a sị na ọ bụ ezie na unu anọgide n'okwukwe unu ndị a tụrụ ntọala ndị na-eguzosikwa ike ndị a na-adịghị ewepụkwa n'olileanya nke ozi ọma ahụ nke unu nụrụ nke e kwusara n'etiti ihe niile e kere eke nke dị n'okpuru eluigwe nke e mere mụ onwe m bụ Pọl onye na-eje ozi ya ugbu a ana m aṅụrị ọṅụ na ahụhụ m na-ahụ n'ihi unu ana m emezukwa n'akụkụ nke m ihe fọdụrụ na mkpagbu niile nke Kraịst anyị na anụ arụ m n'ihi arụ ya nke bụ nzukọ ya nke e mere mụ onwe m onye na-ejere ya ozi dị ka ọrụ ọchịchị ezinụlọ nke Chineke si dị nke e nyere m n'ebe unu nọ ikwuzu okwu Chineke bụ ihe omimi nke ezowere ezo site n'oge niile sitekwa n'ọgbọ niile ma ugbu a ka e mere ya ka ọ pụta ìhè nye ndị nsọ ya ndị Chineke chọrọ ime ka ha mara ihe bụ akụ nke ebube nke ihe omimi a n'etiti ndị mba ọzọ nke bụ kraịst n'ime unu bụ olileanya nke ebube ahụ onye anyị na-ekwusa na-adụ mmadụ niile ọbụla ọdụ na-ezikwa mmadụ niile ọbụla na amamihe niile ka anyị wee chee mmadụ niile ọbụla n'iru onye nwe anyị dị ka ndị zuru oke n'ime kraịst ana m adọgbukwa onwe m n'ọrụ ime ihe a na-agbasi mgba ike dị ka ịlụsi ọlụ ike nke ya si dị nke na-alụsi ike n'ime m n'ike